Luk isi nke iri abụọ na anọ mana ụbọchị mbụ nke izu ụbọchị asaa n'oke isi ụtụtụ ha bịaruru ili ahụ na-ebute ụda ụtọ dị iche iche nke ha doziri ha wee hụ nkume ahụ na akpọrepụwo ya n'ili ha wee baa n'ime ma ha ahụghị arụ nke onye nwanyị Jizọs o wee rue mgbe ha nọ n'obi abụọ n'ihi nke a lee ndị ikom abụọ guzoro ha nso na uwe na-egbu amụma ma mgbe ha na-atụ egwu na-erubekwa iru ha n'ala ha sị ha gịnị mere unu na-achọ onye dị ndụ n'etiti ndị nwụrụ anwụ ọ nọghị n'ebe a kama e mere ka o si n'ọnwụ bilie chetanụ otu ọ gwara unu okwu mgbe ọ nọkwa na Galili sị na aghaghị ịrara nwa nke mmadụ nye n'aka ndị ikom na-emehie emehie na aghaghịkwa ịkpọgide ya n'obe na ọ ghaghịkwa isi n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ ha wee cheta okwu ya wee si n'ili ahụ laghachi kọrọ ndị ozi iri na otu na ndị niile fọdụrụ ihe ndị a niile ma ha bụ Mary Magdalene na Joanna na Mary nne James ndị inyom fọdụrụ ndị soro ha wee gwa ndị ozi ya ihe ndị a okwu ndị a wee dị ka okwu efu n'anya ha ha ekweghịkwa ha ma Pita biliri gba ọsọ jeruo ili o wee ruru ala nyoo n'ime ya wee hụ ezi akwa ozu ahụ ka ha tụbọrọ naanị ha o wee laa n'ụlọ ya ihe nke meworo na-ejikwa ya anya ma lee ụbọchị ahụ ndị ikom abụọ n'ime ha na-aga otu obodo nta aha ya bụ emios. nke dị ọgụ fọlọn atọ site na Jerusalem ndị ahụ na-akparịtakwa n'etiti onwe ha ụka banyere ihe ndị a niile mereri o wee rue mgbe ha na-akparịta ụka na-ajụrịtakwa onwe ha ajụjụ Jizọs onwe ya wee bịa rue nso sokwa ha gaa ma egbochiri ha anya ka ha ghara ịma ya o wee sị ha gịnị bụ okwu ndị a unu na-agwarịta onwe unu ka unu na-aga ije ha wee guzo na-agbaru iru otu onye n'ime ha aha ya bụ Cleopas wee zasị ya ọ bụ naanị gị onwe gị nọ dịka ọbịa na Jerusalem na-amaghị ihe mere n'ime ya n'ụbọchị ndị a ọ sị ha ihe gịnị ha sị ya ihe banyere Jizọs onye Nazaret onye bụ onye amụma dị ike n'ọlụ na okwu n'iru Chineke na ndị Juu niile ya na otu ndị isi nchụàja na ndị isi anyị rara ya nye ka a maa ya ikpe ọnwụ wee kpọgide ya n'obe ma anyị onwe anyị lere anya na ya onwe ya bụ onye gaje ịgbapụta isrel ee tụkwasịkwa ihe ndị a niile taa bụ ụbọchị nke atọ site na mgbe ihe ndị a mere ma ndị inyem ụfọdụ n'etiti anyị mekwara ka ibubo nwa anyị na-arụ n'ihi na ha jere ili ya n'isi ụtụtụ mgbe ha na-ahụghị arụ ya ha wee bịa si. na ha hụkwara rii ọhụ bụ ndị mmụọ ozi ndị siri na ọ dị ndụ ụfọdụ n'etiti ndị soro anyị wee jee ili ahụ hụkwa ya ọbụna otu ndị inyom ahụ kwuru ma ya onwe ya ka ha na-ahụghị ya onwe ya wee sị ha unu ndị na-enweghị uche ndị dịkwa ure n'obi ikwere n'ihe niile ndị amụma kwuru ọ bụghị na Kraịst aghaghị ihu ahụhụ ndị a na ịba na ebube ya o wee malite isi n'akwụkwọ Mozis sikwa n'akwụkwọ ndị amụma niile mee ka ha mata isiokwu banyere onwe ya na ihe niile deworo n'akwụkwọ nsọ ha wee bịa rue obodo nta ahụ nso ebe ha na-aga ma ya onwe ya mere dị ka ọ na-aga n'iru ha wee rugide ya sị nọnyere anyị n'ihi na o ribewo ụbọchị agamiwokwa ugbu a o wee baa n'ụlọ ịnọnyere ha o wee rue mgbe ya na ha nọdụsịrị na nri na o were ogbe achịcha gọzie ya nyawa ya wee na-enye ha e wee saghee anya ha ha wee mara ya ya onwe ya wee funarị n'anya ha ha wee sịrịta onwe ha obi anyị ekpoghị ọkụ n'ime anyị mgbe ọ na-agwa anyị okwu n'ụzọ mgbe ọ na-emeghere anyị ihe edeworo n'akwụkwọ nsọ ha wee bilie n'oge awa ahụ laghachi na Jerusalem wee hụ ndị ozi iri na otu ahụ na ndị ha na ha nọ ka ha zukọrọ na-asị n'eziokwu onye nwe anyị esiwo n'ọnwụ bilie were kwa onwe ya gosi Simon ha onwe ha wee kọọ ihe mere n'ụzọ na otu ha maara ya na ịnyawa ụgbọ achịcha ahụ ma mgbe ha na-ekwu ihe ndị a ya onwe ya guzoro n'etiti ha sị ha udo dịrị unu ma ha tụrụ ụjọ tụkwa egwu ha wee chee na ha hụrụ mmụọ o wee sị ha gịnị mere obi na-alọ unu mmiri n'ihi gịnị ka ịrụ ụka na-ebilikwa n'obi unu leenụ aka m na ụkwụ m na ọ bụ mụ onwe m datụnụ m aka lekwanụ n'ihi na mmụọ enweghị anụ arụ na ọkpụkpụ otu unu hụrụ na mụ onwe m nwere mgbe o kwusịrị nke a o wee gosi ha aka ya na ụkwụ ya ma mgbe ha nọ na-ekweghị ekwe n'ihi ọṅụ mgbe ọ na-ejukwa ha anya ọ sị ha unu nwere ihe oriri bụla n'ebe a ha wee nye ya oke n'ime azụ arụrụ arụ o wee nara ya rie n'iru ha o wee sị ha ndị a bụ okwu m nke m gwara unu mgbe mụ na unu nọkwara na ihe niile aghaghị imezu bụ nke edeworo n'akwụkwọ iwu Mozis na ndị amụma na abụ ọma banyere m mgbe ahụ ka o meghere uche ha ka ha wee ghọta ihe edeworo n'akwụkwọ nsọ o wee sị ha otu a ka edeworo ya n'akwụkwọ nsọ na Kraịst ahụ ga-ahụ ahụhụ sikwa na ndị nwụrụ anwụ bilie n'ụbọchị nke atọ na a ga-ekwusakwa nchegharị na mgbaghara mmehie n'aha ya gwa mba niile na-amalite site na Jerusalem unu onwe unu bụ ndị àmà nke ihe ndị a lekwa mụ onwe m na-ezipụta nkwa nke nna m n'isi unu ma nọdụnụ n'obodo a ruo mgbe a ga-ewere ike nke si n'elu yikwasị unu o wee dupu ha rue n'ụzọ betani o wee chiri aka ya elu gọzie ha o wee rue mgbe ọ na-agọzi ha na o kewapụrụ n'ebe ha nọ e wee welie ya laa n'eluigwe ndị ahụ wee kpọọ isi ala nye ya wee ji oke ọṅụ laghachi na Jerusalem ha wee na-anọ n'ụlọ ukwu Chineke mgbe niile na-agọzi Chineke